Anaghị m asa ite. Anaghị m asa ite. Ị naghị asa iko. Ị naghị asa iko. Ọ naghị efere. Ọ naghị efere. Anaghị ha mma. Anaghị ha mma. Anyị anaghị asa akwa. Anyị anaghị asa akwa. Anyị anaghị asa eko. Anyị anaghị asa eko. Anyị anaghị asa anụ ọkụkọ. Anyị anaghị asa anụ ọkụkọ. Unu anaghị asa achịcha? Unu anaghị asa achịcha? Ha anaghị asa akpụ. Ha anaghị asa akpụ. Agaghị m azụta nkata. Agaghị m azụta nkata. Ị gaghị azụta uwe. Ị gaghị azụta uwe. Ọ gaghị azụta rice. Ọ gaghị azụta raịs. Okafọ agaghị azụta mmanya. Okafọ agaghị azụta mmanya. Uche agaghị azụta mmanụ. Uche agaghị azụta mmanụ. Anyị agaghị azụta efere. Anyị agaghị azụta efere. Anaghị m ewe anụ. Anaghị m ewe anụ. Ị naghị ewe ji. Ị naghị ewe ji. Ha anaghị ewe igwe. enwe igwe okoye agaghị ewe akwa okoye agaghị ewe akwa ọ naghị eweta ọka ọ naghị eweta ọka anyị agaghị eweta anụ anyị agaghị eweta anụ agaghị ha eweta ite Agaghị aha eweta ite. Agaghị m agafe Agaghị ma Ị gaghị agafe ụlọ. Ị gaghị agafe ụlọ, ọ gaghị agafe ahịa, ọ gaghị agafe ahịa. Anyị agaghị agafe ụgbọ, anyị agaghị agafe ụgbọ. Unu agaghị agafe ebe a. Unu agaghị agafe ebe a. Okoye agaghị agafe ụlọ. Okoye agaghị agafe ụlọ. Ọkụkọ ya agaghị aga ụlọ. ụlọ. Nna m agaghị agafe Aba. Nna m agaghị agafe Aba. Nna m agaghị aga Aba. Nna m agaghị aga Aba. Ọ bụghị iko. Ọ bụghị iko. Ọ bụghị iko dị n'ime ụlọ. ọ bụghị ike dị n'ime ụlọ ọ bụghị anụ ọ bụghị anụ ọ bụghị anụ dị n'ahịa ọ bụghị anụ dị n'ahịa ọ bụghị ewu ọ bụghị ewu ọ bụghị ewu nọ n'ugbo ọ bụghị ewu nọ n'ugbo achọghị m ịga ụlọ achọghị m ịga ụlọ Ị chọghị ịga ụlọ taa? Ị chọghị Anyị achọghị ịga akwụkwọ. Anyị achọghị ịga akwụkwọ. Unu achọghị ịga akwụkwọ ugbu a? Unu achọghị ịga akwụkwọ ugbu a? Ha achọghị ịga ahịa. Ha achọghị ịga ahịa. Achọghị m ịzụ nri. Achọghị m ịzụ nri. Ị chọghị iwe nri? Ị chọghị iwe nri? ọ chọghị weta nri ọ chọghị weta nri nna m achọghị hafụ ụlọ nna m achọghị hafụ ụlọ enweghị m ike ime ya enweghị m ike ime ya ị nweghị ike ịbụ abụ ị nweghị ike ịbụ abụ O nweghị ike ịzụ akwa. O nweghị ike ịzụ akwa. Anyị enweghị ike ịzụ nri. Anyị enweghị ike ịzụ nri. Anaghị m achọ ịga ụlọ. Anaghị m achọ ịga ụlọ. Ị gaghị achọ ịbụ Ị gaghị achọ ịbụ abụ. Anyị agaghị achọ iwikọ. Anyị anaghị enwe ike iwikọ. Unu ọ gaghị enwe ike ịhapụ ụlọ ọ gaghị enwe ike asaa akwamiko asaa akwamiko asaa akwamanụ Asa m anụ anaghị m asa ite anaghị m asa ite anaghị m asakwa iko anaghị m iko anaghị m asakwa anụ anaghị m asakwa anụ ewegha m m ite ewehakwa m iko ewehakwa m iko anaghị m ewepụ iko anaghị m ewepụ iko Agaghị m ewekwa anụ. Agaghị m ewekwa anụ. Asaha m asahamite asahamite asahamite asahamefere asahamefere Anyị asaghị iko. Anyị asaghị iko. Ịsaghị eku. Ịsaghị eku. Ọ saghị igwe. Ọ saghị igwe.

asaghị oche anaghị amasị ite anaghị amasị ite ọ naghị asị iko Ọ na-asa iko. Anya na-asa igwe. Anya na-asa igwe. Agara ma asị iko. Agara m asa ego. M gara asa ego. M gara asa ego. Anyị agaghị asa ute. Anyị agaghị asụ ute Amaha m. Amaha m. Ọ dịghị ha n'ime ụlọ. ọ dị ha n'ime ụlọ ọ dị ha mma ọ dị ha mma ọ bụghị ikom ọ bụghị iko m enweghị m ego ọbụla enweghị m ego ọbụla achọghị m ịga ụlọ akwụkwọ taa Achọghị m ịga ụlọ akwụkwọ taa. Ọ chọghị mmanụ nkwụ ahụ. Ọ chọghị mmanụ nkwụ ahụ. Ezu ha nnu echi. izu ha nnu echi? Asa ha m akwa. Asa ha m akwa. Ị gụghị akwụkwọ ahụ? Ị gụghị akwụkwọ ahụ? osi ha Owere. Ebigham m n'ụlọ ahụ. ejighị m akwụkwọ m akwụkwọ m m otu ego m otu ego ọ nọọha n'ụlọ akwụkwọ taa Ọ nọha n'ụlọ akwụkwọ taa. O weghị ego ya. O ego ya. Amụha m akwụkwọ n'abalị echi. Amụha akwụkwọ n'abalị echi. Ị ala ụlọ ụlọ echi? ọ̀fụhèziechi ọ̀fụhèziechi ibe ha anụ a I ha anụ a? Ọ nkata taa? nkata taa? O mezighị oche a. O mezighị oche a. Azụtaghị m akwụkwọ nri. Azụtaghị m akwụkwọ nri. Emeghe ha m ụzọ. Emeghe ha m ụzọ. ha m ibu m. Ebuteha m ibu m.

o wetaghị mmanya nkwụ o wetaghị nkwụ amụtaghị m okwu Igbo Igbo nke ọma ọ ha n'ụlọ mmanya ọ ha n'ụlọ mmanya amụnye ha m ọkụ amụnye ha m ọkụ ọ anyị ọ anyị o wepụghị ego ọbụla n'ọnụ ego ọbụla n'ọnụ ahịa ya atụfugham akwụkwọ m. atụfugham akwụkwọ m. ahapụrụ m ya n'ụlọ ahapụrụ m ya n'ụlọ ị gafeghị ebe a ebe o ego ya o ego ya